Onye nkuzi anyị bụ nwoke. Our teacher is a man. Onye nkuzi anyị bụ nwoke. Our teacher is a man.